obi eke ekene m unu mgbede mara anyị mma nke onye chi nyazere do ka nkọwa ife a onye asaa na-ekwu maka na o kwukwuru nnukwu okwu kama na o ruo anyị ewere uche anyị na-eme ife ma ọ ga ya mara ka anyị si ejezi n'ụbọchị kịta maka na iwerukwa onye ọ na n'obi ee ife ọ na-ekwu na na anyị so na ndị na-ekwu ka ekee naijiria na na anyị na-ayọ chineke ka unu nyere anyị aka ka e kewasịa naijiria na anyị ana m agwa unu ndị muslim a ndị ọbụla ndị ugwu ndị nọt anyị nwaghị ndị ugwu na anyị enweghị ife anyị ji ndị igbo eme anyị achọghọ ndị igbo na igbo ahụ ndị enweghị ike ịtrọs na ha ahụ ndị ezigbo mmadụ ka anyị unu ezampụl nenenu etu ndị Igbo si enwe ego n'obodo anyị na anyị kwuo kịtasị na head mana ha nọ n'obodo anyị na-akpara ego na anyị nwa okwu ha ka anyị na-ekwu mana ha nwaghị ogbugbu ka ha na-egbu anyị na mgbe a ka e nweta onye Igbo ọ na-ekwu okwu dịka ndị Fulani ọ na-egbu ndị mmadụ ọ na-eme ọ na-ekwu okwu dịka onye Fulani nche na onye Fulani mana onye Igbo na Tokumbo asarị Tokumbo asarị pụtara na-ekwu na onwe onye fulani na-egbu mmadụ na igbo nọọ ndị igbo na-egbusi onwe ha na-epulite na ha ndị fulani na ọha eziokwu na onweghị onye fulani na-egbu ndị igbo nọọ ndị igbo na-egbu onwe ha apụta ha na-ebughe ndị hausa na ife ha na-emeghị ife sọrọ ha na ebe ọ na gị na onye igbo nọ n'ọyachi ụzọ ya esi wee na nọ maka ịka ya ejighị ụchọ ha na ha nọ na kano na kaduna na sokoto nọ Abuja na anọ Ija ebe ọbụla na ha anọ na-eju n'ime ha mana na onweghị ihe mere ha ka gị na ha nọ n'udo na ife ahụ ọnwụnwa nyere anyị si gosi anyị ofu afia alụ n'ala Igbo onye ebe ha onye musulmi nọ n'ime onye ugwu nọ n'ime azụ afia ọ na onwe si gosi ya na onweghi onye musulmi nọ n'ala Igbo nọ n'ọfụma ma nọ peace na onwe na ndị a na anyị nwaghị ndị igbo na onwe ife kpatara anyị na ha ga-eji nọye na anyị na-akpọ ndị gọọmenti ka ha nwee ka ekewa naijiria ha kewa anyị na ndị igbo ka anyị jebere onwe anyị ka anyị ha jebere onwe ha na onweghị ife eme ka anyị na ha nọ na ife a ha na-eme ha na-egbu anyị na-egosi anyị ndebe anyị ebe egbusiri ha dịne n'ọbara na-egasị ya n'ilo na aṅụrị iyi maka chukwu n'ụbọchị anyị ya eme nke anyị na naijiria ya aghasasị naijiria aghasasị ndị gọọmenti ma na ha esiri ọnwụ ma na ha gọọmenti ha bịa gosi anyị na ha gọọmenti na anyị na-enwe ndidi kịta na a na-akpọ ndị nke ha ọnụn gọọmenti ndị a na-egbu egbu amahụ ndị ha aghụ na maka chukwu na anyị ya ebute anyị ebido nke anyị kpọpụtara ha ndị nke anyị na-akpọ ha ọnụn gọọmenti na onye ọbụla amaghị ife ime mbido ọgụ na ịmaghọ nkwụsị ya na-etu a ka anyị esi mee na ife ha na-eme na ha ma ife ha na-eme na gọvanọ ndị igbo niile ma ife niile ha na-eme gba nkịtị mara ụma debe aha na ha ma ife ha na-eme na ife ahụ ụbọchị ọ ya ebido na ndị di anyị erugo n'isi njedebe na onye igbo si na ya mahụ na ife ha na-eme na-eme na onye agha onye okwu ụgha ka ọrụ na gọọmenti ma ife a na-eme na ọrụ na obi anyị iwe anyị n'ọkụ ụbọchị aha na igbo ya sị na ha amaghọ nke na-emenu na nna agwa ndị niile bụ ndị ugwu ndị be anyị nọ n'ugwu debela ha na ha na-efe chukwu mana ha mụọ chineke na ọkara mmanụ ụnụ nọwata chineke na kwuo ifu chọrọ unu chọrọ ka eme na ndị igbo na-edebe ha na ha nwere fuel ebe every time ewe maka ya na ivu anyị na ha nwere fuel na-ewe maka ya sị na anyị na ndị igbo ya nọ si kewe aka ha na-abịa ha ha na-abịa ha ha bute fuel eresi anyị enwe ha anyị eresi e ha atụrụ lesi ha efi lesi ha granọt lesi ha white beans lesi ha tomato ife ọbụla ha enwe ha elesi ha ọwụ na onye igbo ọ na-abata anaghị ewe obodo naijiria na ọ ya agba visa ọwụ na ọ gba visa enweta ụdị visa ya egbuo ya na onwe ife anyị eme na onwe ife anyị ji ndị igbo eme na ogo na ahụ nụkpọ anyị si anyị bịa ka anyị na ndị igbo zụọ na onwe ife anyị ji eme ha na onwe ha na onwe ife anyị na ha na-eme na anyị chọọ ka ekewa naijiria onye ọ na na ibe na onwe ife ha ji emere ndị igbo ndị na-echiti mmadụ na onwe ife ya emecha ka a gaghị echiti na agha na maka chukwu maka chukwu na anyị eteki akshọn na na lekwe n'obodo lekwe ka e nwudere onye igbo ọkpọrọ nwaanyị nwa obere nwa onye hausa wee nakpuo n'ime ebe abalị ịtọ wee gbuo ya wee bukọrọ anya bekọrọ aka ebekọrọ ife nyi ebekọ private pati ya anwụde mana enweghị mana ka ka na-ekwe na anya ọghụ nọ na n'igbo ka ekpoje nwa onye igbo je mee ya etu a onye asa merie etu a gwa m ife ndị igbo ya eme ndị igbo onye gbucha ndị asa niile nọ na be ha mana o merie ebe a ya je kpọchie ọ na fri so ife a ka ọ na-akọwa so na <laughs> and ife a dị na ọ ịntanetị onye ọ na ke ngwụcha na agwa na n'akarịka o